AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye igbo nwanne m nwoke nwanne m nwaanyị ịbịala n'ụbọchị taa ama m na onye nwe anyị na-eleta anyị niile ya gaziere gị ezi enyi m anyị abịala n'ụzọ n'ụbọchị taa ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ cheta n'ụbọchị gara aga anyị sị na ọ dịghị ihe anyị pụrụ iji gbanwee ezi mmadụ anyị kwue okwu gbasara ndị ahụ ndị mere otu ihe ma ọ bụ nke ọzọ iwelite anyị ọbụna n'ogo nke anyị nwetara onwe anyị n'ụbọchị taa ọ bụ nke a kpatara isiokwu anyị taa ji bụrụ cheta ha cheta ha ndị a bụ ndị e kwesịrị icheta ọ bụghị na a na-echeta ha n'ọnọdụ ka anyị kwụọ ha ụgwọ ihe ha mere anyị ọ bụghị otu ahụ ọ dịghị ihe dị njọ na-ese onye a nyere m aka mgbe dị otu a ma kpọtụ ya si ya imere otu ole jụọ otu ya na ezinụlọ ya dị mara ma ha nọkwa n'ahụike ọ dịghị ihe dị njọ ọ pụtaghị na ọ daba na ọnọdụ a nke m nọ na apụrụ m inye aka n'ezinụlọ onye ahụ ghọta gị onye mụ na ya na-atụgharị uche mgbe anyị na-ekwu okwu inyere mmadụ aka ọ dị ụzọ dị iche iche a na-esi enyere mmadụ aka ewuli onye ahụ elu ọ bụghị naanị ma mmadụ were ego nye gị ma ọ bụ ma mmadụ zụrụ gị n'ụlọ akwụkwọ ma ọ bụ ma mmadụ nyere gị egosi gị bido ahịa mmadụ pụrụ ịgbaziri gị ọnụ mmadụ pụrụ inye gị atụmatụ nke ga-enyere gị aka na ndụ nke ị na-agaghara enweta n'onwe gị ma ọ bụrụ na ị gbachi nkịtị ma ọ bụrụ na onye ahụ gbachi gị nkịtị ya mere ndị dị otu a n'ezie bụ ndị ekwesịrị icheta lee na agbata anyị na Chineke ị na-ahụ na ọ dị ihe Chineke na-eme anyị aga n'ụlọ nzukọ anyị si na anyị bịara ịtụrụ Chineke mma mma Chineke nabatara ihe anyị na-ekwu okwu ya n'ụbọchị taa ndị igbo na-atụ ilu ha sị ememe onye akịdị ya agwọta ọzọ mgbe ị chetara ihe chineke sitere n'aka ndị dị otu a meere gị gosi mmasị ebe ndị ahụ na chineke nọ chineke ga na-emeghere gị ụzọ ọ bụ ya bụ ihe anyị na-ekwu okwu ya ndị dị otu a ekwesịghị ịbụ ndị echefuru ekwesịghị ịbụ ndị a ga-edozi n'ọnọdụ nke ha ga-asị amaghị m na ọ bụ otu ọ gaara ịdị ma ga-emejisi aka ebe onye a nọ asịghị m na ọ bụ ihe ha na-ekwu gị onye mụ na ya na-atụgharị uche mmadụ bụ ibe ya aghọghịla m ihe m na-ekwu okwu ya bụ na ọ dị mkpa ka anyị cheta ndị a n'otu ụzọ ma ọ bụ nke ọzọ mere ka anyị bụrụ ndị ewulitere elu otu ọ bụla inye aka ha na ndụ anyị si pee mpe biko cheta ndị dị otu a onye nlekọta ụlọ nzukọ gị nke nyere gị ndụmọdụ tụziri gị aka na ndụ onye dị otu a a ga-echefu ya kedu maka nna gị ukwu ebe ị na-arụ ọrụ onye na-eduzi gị ụzọ onye na-eme ka ewelie gị elu onye ahụ ọ bụ ọ bụrụ na o tinyeghị aka n'akwụkwọ eji eweli mmadụ elu ọ dịghị ebe iji azụ aga kedu maka ndị enyi gị ọbụna ndị gị na ha na-alụ ka ọlụ ndị agbata obi ndị ikwu na ibe ndị a bụ ndị eji aga mba ndị obi ruru ala ndị na-enweghị anya ntaji ebe mmadụ ibe ha nọ ndị gbalịrị ime ka ihe gbara mụ na gị mfe o kwesịrị ka mgbe ọbụla echetara ndị dị otu a ọ ya ekwentị ga-akpọtụ ha sị nna anyị olee otu ị mere ama m na udo dị n'ezinụlọ gị ọ dị ụdị obi ụtọ nke a na-eweta n'ime onye dị otu a eleghị anya onye a agbalitewela n'afọ na-echetara ya n'ọnọdụ dị ka nke a na-enye obi ụtọ ọ dịghị mgbe m si were ihe niile kpatara nye ndị ahụ ihe anyị na-ekwekwa ya bụ cheta na ọ dị mgbe ndị a nyere aka wulite gị ọ daba na ị nwere ike ịzụta otu ihe ma ọ bụ nke ọzọ pụrụ ime ka obi dị mmadụ mma mee ya gị onye mụ na ya na-atụgharị uche ị nwere ike ga-ewere ekwentị gị dee mkpụrụ akwụkwọ ole na ole ime ka ọ mata na ị na-echeta ya n'ezinụlọ ya iji otu ụmụaka ya mere ọ bụrụ na ọ dịrị gị mfe gaa nọrọ ebe nwere ike ịgaruga leta onye ahụ ọ dị ihe dị njọ n'ịga ileta onye dị otu a mee ka ndị a nwee obi ụtọ mgbe ọbụla ha hụrụ gị ka ha nwee obi ụtọ nye Chineke otuto ihe ntụgharị uche nke ụbọchị taa ji na-emetụ m n'ahụ bụ mgbe gara aga ọ dị otu nwa okorobịa enyi ya nwoke kpọga ọzọ ije dowe ya n'ụlọ ya nye ya ihe oriri mee ya enwe ike gaa ụlọ akwụkwọ asụ site n'ịga ụlọ akwụkwọ asụ bụrụ ihe ọ bụla ụbọchị taa ma n'ihi ọha anya ọ dịrị ya mfe ịmara ọnọdụ ahụike nke nwoke a akpọọkwa n'ekwentị asị m hmm, anyị nọ ya ma ya dị otu ụbọchị nwa okorobịa gara n'obodo ahụ onye ahụ bi o ruola ebe asị ya o rute ka ọ kpọọ ekwentị mgbe ọ kpọrọ ekwentị nwoke ahụ aza si ya ma o guzo ebe dị otu a chere ya na ya na-abịa kpọrọ ya ị maara na nwoke a hapụrụ ụlọ ya chọrọ nwa okorobịa irute ebe ahụ nwa okorobịa ahụ amakwaghị ya oge a niile ha nọkasịrị ọ dịghị onye na-eru ibe ya nso ọ bụ naanị ekwentị ọ dịghị otu o si matasị na onye a bụ nna ya ukwu bụ onye ihe a na-asọsa mmadụ na mkpụrụ anya wepụworo otu anya ya ọ maghị na ọ bụ ya kwa mgbe o kwuru okwu gị onye mụ na ya na-atụgharị uche mgbe m nọrọ akụkọ a o wutere m n'ihi na ọ bụra na a matara na ụdị nramahụ ahụ dị nwa okorobịa a maara otu a gara esi gbochie ihe dị otu a ma mgbe ọ na-amata ihe emebiela ọ bụ ya ka anyị na-ekwu okwu ya mgbe ị na-akpọ n'ekwentị na-ajụ onye dị otu a otu o mere biko jụọ ya ịdịkwa ahụike ka onye ahụ nwee ike mara na o kwesịrị imepe ọnụ ịkọrọ gị ihe ụfọdụ biko ihe o jide mkpa ka anyị cheta na ọ dị onye nọ ebe dị otu a onye nọ ebe dị otu a onye wepụtara ohere ya onye wepụtara ike ya onye wepụtara ihe nke o nwere otu ọ bụla o si dị nta were mee ka anyị bụrụ ihe anyị bụ n'ụbọchị taa na onye dị otu a abụghị onye kwesịrị ilefuru anya mgbe ị na-eme nke a ka Chineke gọzie gị obi gị niile na nghọta gị adaberekwala na nghọta gị ụzọ gị niile ụzọ gị niile mara ya ụzọ gị niile mara ya onwe ya ga-eme mara ya okporo ụzọ gị niile mara ya ka mara ya ụzọ gị niile mara ya onwe ya ọ ga mara ya okporo ụzọ gị niile mara ya ka mara ya ụzọ gị niile mara ya anyị were obiọma na-atụkwasị obi ebe Chineke dị site na Chineke bụ onye ga-emezu nkwa nke o kwere anyị unu emeela ndị Seventh Day Adventist Church Choir Gariki Abuja na-abụ ọma nkunu wetara anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka Chineke nọnyere unu ka ọ gọzie unu ka unu gbalịa tụkwasị Jehova obi ọ ga-adịrị unu mma n'aha jizọs amen ezi nwa chineke ọma na-eke ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ma sị gee ma nata ngọzi dị n'ime ya chineke eji m aha onye nwe anyị jizọs kraịst na-anabata unu ka anyị na-aga ịtụle uche na ihe na n'akwụkwọ nsọ banyere alụmdi na nwunye n'ọnọdụ ezinụlọ hụdata isi onye nwe m arịọ m amara na ebere n'isi anyị niile ka anyị na-atụgharị uche na akwụkwọ nsọ n'aha jizọs bụ onye nwanyị. amen anyị ji mere isiokwu taa na-asị onye nlekọta lekọta ihe e nyere gị n'aka onye nlekọta dede onye nlekọta daa onye nlekọta lekọta ihe e nyere gị n'aka ebe anyị nwere ihe ọgụgụ anyị n'akwụkwọ efesọs ndị efesọs isi ise amaokwu nke iri abụọ na atọ ọ na-asị otu a n'ihi na di bụ isi nke nwunye dịka kraịst bụkwa isi nzukọ ya ebe ya onwe ya bụ onye nzọpụta nke arịa, Kraịst lụrụ nzukọ dị ka nwanyị na-elekọta ya. E nwekwara na ihe o ji na-elekọta nzukọ ya. Akwụkwọ nsọ mere ka anyị mara na ọ na-eji okwu ọnụ Chineke na-eleka na-asa ya arụ n'ihi nke a anyị onwe anyị nwoke ọbụla nwere ezinụlọ ga-amarịrị onye Chineke bụ na ịma okwu ọnụ ya iji nwee ike ilekọta ezinụlọ ya nke ọma otu n'ime ihe ga-eme nlekọta adị n'ụzọ zuru oke bụ iweda onwe onye ala ọtụtụ ụmụ nwanyị na-adị mma n'anya baa n'aka nwoke nwoke a lekọta ha ka ọma ha dị mma karịa mgbe ha na-alụbeghị n'ọmụmaatụ ka ọzọ o nwekwara na ndị dị mma gaa lụọ di ọnọdụ abịa dị njọ karịa otu aka akwa na nwoke ọ dị ndị nwoke ndị dị mma tutu ha alụọ nwanyị ha alụọ nwanyị dịkwa mma karịa dịkwa ndị lụrụ nwanyị ha dị njọ karịa gịnị bụ ọdịiche dị na nlekọta dị mkpa ṅaa dị ntị ụfọdụ na-abụ nwaanyị ọma baa ha aka ha akpa agwa dinta onye dinta na-abụ ogbute anụ ihe ọbụla abụ anụ ma anụ ọma ma anụ ọjọọ ntanta ka ọ bụzi ụfọdụ ndị nwoke nwaanyị anọghị n'akụkụ ọbụdị ntanta ka ọ bụ ihe enyere gị n'aka ilekọta dịka onye onye na-akọ ugbo achọrọ m ịma atụ mmadụ abụọ onye dinta na-abụ ogbute anụ ya avọta onye na elekata ihe ubi na-elekọta ya na-agba ya mmiri o rue mgbe ọ ga-aghọrọ mkpụrụ ya aghọrọ mkpụrụ ya ka ọma n'ihi na ihe ọbụla anyị kụrụ anyị ga-eri uri ya ṅaa dị ntị nwoke na-ege m ntị chineke mere gị onye isi ezinụlọ ilekọta nwunye na ụmụ gị lekọta ha na omume lekọta ha n'ịhụsị na ihe niile ha ga-eji bie ndụ dị ibe ị ga-enwe ike iwepụta ya nwanyị lekọta dị gị anya ka ọma ya adịla mgbe a ga na-ahụsị na nlekọta anya n'ebe di gị nọ agwụsịala marieji nwere agba abụọ nye nwoke otu agba nye nwanyị otu agba mgbaṅa ntị nwoke na-elekọta nwaanyị ka ọma na-agbake mbụ ilekọta nwanyị ya ka ọma ga-akwado nwanyị ya mgbe nwoke a karala nka dị ka onye okenye na-alụ ụwa nka nwanyị a ga-elekọta ya anya ka ọma mgbe ahụ ahụrụ sị na ọ na-ekwuzi okwu o nweghị ike ọ nọ n'ọrịa ịnyụsị nyụọ mamịrị n'otu ebe mana ọ bụrụ na ị leta nwaanyị anya ka ọma ị ga-ata ahụhụ leta ya anya ka ọma ndị ahụ ike dị ịkụ nwaanyị ihe melata ike gị okwu ike gị azụ n'ihi na ịta nwaanyị ahụhụ oge na-abịa mgbe ị ga-ata ahụhụ ime ya obiọma oge eru ya elekọrọ gị anya ka ọma agaala m leta n'ezinụlọ ndị ha na di ha lụrụ ka ọma nwoke nọ n'ọrịa ị gada anụ isi ị anụ ihe ọbụla nga niile dị ọcha dịka o kwesịrị agakwala ezinụlọ ebe ihe na-adịghị mma nwoke ọjọọ ịkụọ ihe gị kụọ asụ gị gbaa akwụkwa gị kwuo okwu ha na-adịghị mma bụ okwu ndị rere ure ezinụlọ eji obi ọma biri emesịa gị nọ n'ahụ ịma ihe ọ na-akpata mgbe ahụ ị nọ na nka nwaanyị gị ga ọmụgwọ ọ ga-anọ n'ebe ahụ ọ sị gị ọ na-alọ one week two weeks ọlọbe three weeks ọlọbe one month ọlọbe n'ihi na ọ dịghị ihe ọ na-abịa n'ụlọ ahụ ime onye ka ọ na-abịa ịhụ nsogbu ụwa na okoro nọ n'ụlọ na-eche ya ọ nọ ebe ahụ ya sị ka ya tụsa ahụ but alụmdi na nwunye nwee nlekọta anya ka ọma n'etiti ibe ha mkpali ọṅụ ịhụ onye nke ọzọ ga na-adị si n'oge ruo n'oge nwaanyị lekuru di gị anya ka ọma mgbe a na-alụlite ọhụụ ụmụ nwanyị na-eme ka ọma ilekụrụ lekụrụ lekụrụ ọbịa sie ha apata iri ebunye med si gapafrosa gị mee nka mee nka marakwa na ọ bụ med a lụrụ di gị ọ bụ gị lụrụ di ahụ nye ya ihe niile bụ ihe nlekọrọ anya na nlekọta ị inye ya mkpachapụrụ anya dị mkpa na alụmdi na nwunye ịmụtakwa ihe ndị kwesịrị ịmụta ụmụnta ndị na-agata agata agata na acha ịlụ dị echi ịmụta ihe mama gị na-eme na papa gị na-eme ọ dịkwa mkpa ị ga-eji banye n'ezinụlọ nke aka gị akwụkwọ pita nke mbụ isi atọ okwu nke asaa asị nwoke na gị na nwaanyị gị biri na amamihe amamihe ma ị were amamihe gị na nwaanyị gị biri na ị na-eme ya dị ka onye na-adịghị ike nke pụtaranụ na o nwere ebe adịghị ike dị n'ime nwaanyị ọbụla ị lụrụ alụ ị ga-anagide n'ime adịghị ike ndị a nwaanyị ṅaa ntị ị ga-abụ onye nlekọta anya zuru oke nye di gị emere ka anyị mara na ụmụ nwanyị nwere ọnọdụ ịkpọ ụka nke dị n'ime ha karịa ndị nwoke e nwere ike ịsụ ụka sụ ụka sụ ụka nwoke ị ga-enwekwa ndidi ile anya n'otu ajụjụ a jụrụ iv na baịbụl setan nkwuru okwu dị ka 13 iv ewere 44 wọds. ma ọ bụ mkpụrụ okwu zagharịa ya otu ajụjụ ọ ihe ị ga-eji ghọta dede nne lụtara nwaanyị na akpụ ụka naghide ya ị ga-anaghide ya ṅanụ ntị ọ dịkwa ụmụ nwaanyị ndị nọ na baịbụl a ga-amụta ezi ihe n'aka ha n'agbanyeghị sị na ụfọdụ n'ime ha agwa ha ndị ọzọ adịghị mma Dilaịla na Jezibel bụkwa ezi nwaanyị na-elekọta nwoke Jezibel n'otu akụkụ Ehab ihu adịghị ya mma ya akọta ka ọma na obi dị ya dị mma ya elekọrọ ya anya tutu ya enye ndụmọdụ ndị dubara n'ịla n'iyi Dilaịla memara onwe ya ebe Samson na-anọ ọ na-echetazi ụlọ mmemme onwe ta dịghị na n'akụkụ ya echefuo nchegbu ya na-adị ntị onye ọbụla nwere ezi nlekọta n'ime ihe nyere ya n'aka ihe ahụ adịghị emebi n'agha na nso nso ụfọdụ n'ime unu bụ ndị nwere ụgbọala ị ga-asa ya o metụ ntakịrị iburula ya gaa mekanik anyị were otu a lekọta ezinụlọ anyị ihe ga-adị mma onye nlekọta dị ka kraịst lekọtara nzukọ ya ka a ghara ịhụ ntụpọ n'ime ya di lekọta nwanyị gị nwunye lekọta di gị lekọtanụ n'ime chineke ka ezinụlọ anyị bụrụ ezinụlọ nta ụmụaka lekọta nne na nna nne na nna lekọta ụmụaka aka nri kwụọ aka ịkpa aka ịkpa kwụọ aka nri egbe bere ugobere onye ọbụla n'etiti ụnọ eme ihe ya nke ọma ọṅụ ezuo oke n'ime ezinụlọ arịọ m chineke ka ọ nọnyere ezinụlọ ka ị na-elekọta ihe e nyere gị n'aka mmadụ anọ na asị na ọ bụghị ihe enyere ya n'aka enyere gị nwaanyị enyere gị ụmụ zụọ ha ụmụ ndị ọzọ gawa skuulu zụọ ha kwụọ ụgwọ skuulu nwoke nwaanyị gị mee ya wepụta ego mee ya si ya na omee na ọgbalịala dịka onye inye aka nwaanyị nwee ego nyere di gị aka ka ahụ sị na a zụtara ụmụ unu unu niile ga-eri uru ya ọ ga-adịrị unu na mma n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị. anyị anyị gbalịa dịka ụmụ Chineke anyị bụ bụrụ onye nlekọta nke ziri ezi lekọta nwunye gị lekọta dị gị lekọta ụmụ gị ka ngọzi Chineke wee bụrụ nke anyị imela onye mgbasa ozi Grant Emenike onye wetara anyị ozi ọma nke pụrụ iche mara m na ịhụnanya Chineke ga-abara anyị ụba n'ezinụlọ anyị mgbe anyị ga na-elekọta ibe anyị n'aha Jizọs amen onye mgbasa ozi arịrịọ ekpere anyị n'ụbọchị taa bụ ka ịhụnanya Chineke na ngọzi ya na nduzi ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs amen ezinwa Chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozizi ọma nke na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo Ma maọbụ gị kọrọ anyị n'ekwentị na 0706 363 7224, 0706 363 7224. mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị nso mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail com ma ọ bụ at yahoo imeela onye mgbasa ozi imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbanwe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo